Ebuka Obi agaghị nwa ọgụ a ọ na-anụsa ndị eze mmụọ ọ baa anyị ibe ahụ histori wu nke anyị omenala nke anyị anawu nke anyị mmiri niile n'ebe ahụ nke anyị asụsụ nke anyị ibe niile n'ebe ahụ nke anyị so ọ gaghị nwa ọgụ a kama ndị ụka ji emeri ndị ọdịnala ndị unu n'anya unu abụ na ụmụ ọdịnala na wenyi ebuka obi enweghị ike imerinwu anyị chakakpọms onweghị ibe eji ụmụ chakakpọms eme unu agaghị nwa ọgụ a ibe a na-akpọ ya bụ star war jee gogụlụ ya ka ebe ihe a na-eme star war eziokwu ji apụta mmeri ihe asị with bold and every down ten a fufuni naye na tafuta caraye naha and yogoni naha i defender everything to the last ududen ko be agun kuwaga je ngwe geti uno na afufu ya su ofi mana uno ana ha afuzi ya dika ofi uno na afufu ebe aha uno gabata uno afu ngwe obere uno alụchari n'ime ofi mana uno aga ha afuku uno aha dika obere uno alụchari n'ime ofi ụnụ ga-achọ ka ụnụ ma ibe a na-eme n'ime ebe ahụ ọwụrụ na agbajigo the place ebe ahụ enwego geti ọnụ niile na-akpọ iyi ụnụ gbakọta n'ihu nni iyi agụwa agụwa ụnụ na-asụ anyị nyenọnụ m anụ nyenọnụ m nni nyenọnụ nji nyenọnụ m ede anyị ga-eme ndị ụka ndị ayịyọ na anụ igbo jisi na ike na akpali anyị jisi na ike na-emekpa anyị ahụ jisi na ike na-emegbu anyị jichina ike na-aga mmefe kirighara nji ụnụ ahụ n'isi ya emechicha ya enu mmecha ya na ụnụ ga-abụ na ya anawaragobe anyị na anyị anaghị egezi ụnụ ntị ụnụ ọ na-eme ezist ụnụ anaghị eme ezist anyị ama ha ụnụ na na-akritisize traditional ogeri na-akpọghị iyi na-eme ya ibe niile na-ekpufu ya okpu n'isi ọ rụọ mmụọ nke izizi rụọ mmụọ na-abụ ụnụ na-akritisize ya na-akpọghị iyi E o were fensị gbachiri ebe ahụ ụrụ na-ekritisize ya na akpọghị iyi o were geeti ebe ahụ ụnụ ga-anọ na-ekritisize ya na akpọghị iyi mgbana na-ada ebe ahụ duwem duwem duwem enigwe emepe ụnụ adakpu isi ya n'ọkụ mmụọ ọmụ ụtara m nkweri nwanne akajara m akaja akpọrọ mkpọ ọkụ amụwa na-agba egbu ọ jee chọrọ ọrụ jee chọrọ ọrụ nne ha ọ na-enye m ego m ji agba aja mbara ịmụ ego na-akpazimenti na-ada nke ibe azụ go and look for job go and look for job ndị oyi ahụ uyi ahụ mechie ibe were ego nye Ebuka Obi ọ na-eke ụnụ ụnụ eche n'ebe ahụ akpọchie ya gịnị ka ị na-eme content creator content creator blogger blogger blogger epushu oge ọ na-eshi pushu traditional nwoke dị ịda ịdakpuru na rivenji jere ha afọtazi ime ugboro onye akwagoro nke nda mana m bịa kwụrụ mkpụrụ gidigidi tuonu m atụ ugolo tuonu m atụ ugolo one of udude nke kingdom tuonu m atụ ugolo tuonu m mbe na agụrụ tuonu m onye kaikai tuonu m onye igbo tuonu m anụ ọhịa tuonu m mbe nwanyị ịga tuonu m anụ m nwunye mbe tuonu m mmanwụ uri kpọọnụ ndụ yahoo yahoo ndụ hackers ka ha kee my sistem jeenu mebi isi ya ba nna vileji lakọlọnụ mụ na chukwumaso ọrụ udo nna m ochie ọgụ lakọlọnụ mụ na igwe ndị isu ohi ọgụ lakọlọnụ mụ na onye ọwụ ọgụ tụọnụ m afa niile a na-etu etu to God who made me and you tụọnụ m onye ala tụọnụ m onye iberibe ife unu na-etu m ọgwụ na chineke na ududenke Zion Gate Kingdom ududenke onye aka ya dị ọcha ya ga-abanwe ebe ahụ na-emesia ife ududenke n'obe nna onye aka ya dị ọcha sọsọ ya ga-abanwu n'ime une ahụ ibe ọsoro ndụ kafa mere n'azụ mụkọ na-aga onye nọchiere m ụzọ agbachanye m ya nu kpamkpamkpam <laughs> <laughs> nwanne jere n'obe agụ nkwụ agụ onye anọchala obodo oyibo more than 15 years nọta ọ na-arụ nwa obere une asụ ya tụbara ya ego o ji arụ une onye enweghị sheshe nna ọkọ mmụọ ka akọrọ ọnụ ahụ jee nene mmụọ ịkọrọ ọnụ n'obe agụ nkwụ agụ jee nene mmụọ aha ka ịfụ na mmụọ ahụ na-akpa ike kpamkpamkpam <laughs> chineke <laughs> nwanne pụnụ m onye nzuzu wanof onye iberibe pụnụ m anụ ọhịa wanof nkwụ agụ ibe ọsọrọ unu tuo m ịnọchiela m ụzọ <laughs> asụwala ogo na esosowala ofu light na anyị ị nọchiere m ụzọ eno ngo na-esi nno street light ndị gọọmenti na na-achịkwado ọchị chineke agwara m ndị eze mmụọ gọvanọ fewokwe na ego yahu yahu ọ bịa were ego afụfụ ha ajụ nkịta ahụ ahụ nọbụrụ na ego afụ ahụ na-alụ ụlọ kama ọlụgoro umeazị na ọrụ ọwa nlu ma mpalọ nwanne kama ịdị eriju afọ dachi ụzọ ọka mma na ivuru ọnụ na ruo be ululu ka oriri ka olili ụzọ kama eji achị ọchị n'ime ite ofe tukod kumed me an yu ka achịa ụzọ ya na dintas wee gbuo ọsọ n'ime ofe ọchị mgbe ndị abakara dị ngwuo m dibia nollywood bịara ka akwatuo traditional nwoke dị wit eze nke eze nwaanyị nollywood vason nụọ dịka nwaanyị ebe a ka odude nke mechara ife megha asịkwa ebe a ka nna mara na mmụọ na-arụ ọrụ so ọgwụ agwụrụ agwụ agaghị edefit nwe mmụọ ndụ nna nna anyị dụ adụ so anyị ka mmụọ ndị nna nna anyị ji som ngwa nọrọzi ebe ahụ hafụ ndị ahụ gwụrụ ọgwụ na awa ọchị ha ka ife otu ha ga-esi end and I observe every day thing ọha na-end na Nollywood ma Ebuka Obi ma ndị otie na Nollywood adị mmụọ ahụ guzoro ruo nke izu lụkwa nke abụọ na-agba fensị ọgụ a anụchago ọgụ a ọgwụ agwụrụ agwụ mmụọ be anyị na-edefiti ya ọnụ niile akaje niile mere ụmụ mmụọ mmụọ be anyị na-apụta mee ibe ka azụ gị tu udeta ọkụ maka emeriri m Ebuka Obi bụ ụlọ ofu onye na-anụso Ebuka Obi ọgụ ofu onye na-emeri Ebuka Obi thousands of Ebuka Obi akpakara dị ngwoms akpakara dị ngwum a na-enye ụnụ ego evute ụnụ amaghị ebe o si bi a na-eri ụnụ richa ụnụ asị ife na-eme n'ala Igbo ife a na-eme n'ala Igbo ka a na-evutere ụnụ ego ya ụnụ ana na-eri ya ka eji afọ ndụ ụnụ onweghị trọbụl meka nwụ ana m anọrọ onwe m ndị mmadụ ya na-achọ m ha jekwutọcha afa m n'azụ mmebezie ihe ụnụ apụta ka ụnụ mee m ka e, ụnụ ahụ esikwu maka m mmadụ anaghị adụ ka ọnụ akọrọ ya a sị gị na ichi adụ traditional nwoke dị mma ọnwa ya nwa kpata gị aka ọhụọ gị ka onugwu bikos o meghị ibe o mere gị ọ ibe ndị mmadụ gwara gị ka iji e na-etiri iti ya so ọhụọ gị ka onugwu gosi gị onye ọwụ stọpin sọtin ebuka <laughs> bịa ndị mmadụ gwekwana ba sụpa stọpin sọtin traditional nwoke dị ọ bụrụ na ebuka obi je brij stop insulting traditional nwoke dị ọ bụrụ na ọ ga-ebrij onye ọwụ na-ebere na-agwa ụmụ ya wụ na-akparịkwana tradishọnal nwoke dị nwoke a bi n'obe agụ nkwụ agụ iche na ọ dị izi ibi n'obe agụ iche na ọ dị izi iwu onye obe agụ nkwụ agụ iche na ọ dị izi ibi n'agụ iche na ọ dị izi ibi n'agụ nwanne gwa Ebuka Obi ya withdraw ya ụmụ ndị a na-akparị m andị mara ka m gwa ya ife mmụọ ji eri ka e were kpụchazie ibe a because alụ ka ha mere insulting traditional nwoke dị nwodu nke ise alụ in Igbo culture and the tradition and ịchọghị ịma ya taa ị nwere ike gị mara ya echi mụnwa na-agwa gị insulting traditional nwoke dị imeti onye chukwu ezuosi gị ọgwa gị ihe eji akpụ alụ ịkparịrị traditional nwoke dị sọnsọ ị nweghị ikwe alụ unu mere ọ maka unu bụ baịbụl ka mmụọ dozichaa bee ka na-afụ obe agụ nkwụ agụ ahụ ọkwa ọ na-edozi onwe kemgbe ụnụ na-anụ ọgụ ndị ụka ọkwa ọ na-edozi be nwanne nwere mmụọ karịrị ụnụ <laughs> and ịnọchi ọsụ wala oge onu osisi walo that is straight light ibe a na-anụ star war m ga-aha nke ụnụ n'ịntanetị ndụ nwe ibe a na-abịa ha ọkọrọchakwa ife ha bifo ụnụ ga-esi n'ịntanetị foto efe na bụ ụnụ na elebụrụ go n'okwu mmụọ juru everywhere onye ọwụ na eze mmụọ onye ọwụ na dibia onye ọnwa na-ejizi ọfọ unu gbakọta ọsọ and ya dị na ebe unu bi unu ga-afụ na ndị omenala bi ebe ahụ akụọ mgbịrịmgba ụjọ a na atọ ụnụ anyị ga-eme ụnụ ụjọ ga-atụkata ụnụ n'ala Igbo <laughs> chineke ha umedumya ihe get ndị eze mmụọ ka ụnụ na-anụsọ ọgụ mbana na ụnụ agaghị emeri ome ụnụ ejego wuo ọchịchị Nollywood ụnụ ejeche gwuo bịazie na-akparị anyị unu ga-anụ ọgụ m ga-agwa unu na enwere ibe dị iche ka aktịrị aktị na okedon kedon ndụ omeghe onye ga-emeri ya ibe a unu na wọchị na Nollywood acting the real one nọ here ndị onye ka unu na-afụ unu ga-emecha ahụba nke tọrọ biati ma nke tọrọ fada ka a na-agwa unu nke tọrọ fada andị unu ama na enwere nke tọrọ fada unu ji emechakwu nke tọrọ ebuka obi jos wọchị ya na ibe na-emenụ ka adọcha geeti n'obe agụ nkwụ agụ <laughs> chineke <laughs> unu amara na okenye ka unu kparịrị ka agbadocha geeti n'obe agụ nkwụ agụ unu amara na okenye ka unu kparịrị eje mme emeta aka ejedo ume anụsụ ọgụ mana ifere ga-emekata unu maka unu kparịrị okenye <laughs> Facebook noise maker obe agụ nkwago <laughs> film maker kwụ Facebook noise maker obe agụ nkwago film maker <laughs> amana m nke nna eme ebe nna m na nke nna eme ebe nna sọnsọ nke nna eme na Facebook ka ị na-afụ ị na-afụ nke nna eme na Germany <laughs> and ị na-afụ nke nna eme na obe agụ nkwago and ị na-afụ nke nna eme na life of Ebuka Obi na ndị ọrụ ndị arenji ya niile Hmm? ị na-afụ na ana m emezi ụlọ ụlọ aga n'anya onye na-afụ na ndị omenala na-anyazi jib na-erijuzi afọ ebuka obi na-eme jelọsi nna ka ịka nwaanyị imo si anya jip ka ịka ife si na isi ofe si anya jip kedu ka Chukwubu na eze kori si anya jip kedu ka akwa ụkọ si anya jip kedu ka chi nwere ntempụrụ si anya jip kedu ka ndị eze nwaanyị niile a si anyazi jip eze nwaanyị akụabata abata ijele ọ na-anya jip eze nwaanyị akụ abata ọ na-anya jip nna onye mme omere na ọ na-anya jip iwe na-ewezi ebuka obi na ndụ zayọm ụmụazị na-agbafe isi n'ụlọ uke na-ejezi na omenala ebuka obi were vujie maikrofonu so ụlọ ejezi na ike adọghọ n'ọbee ka ike dọ oge nwaanyị imụ na-eje na nke ebuka obi ọ na-anya jip <laughs> <laughs> onye mewe omenala ọlụba ụlọ onye jebe ụka osi na kafachaa na ọgbaje jerigo ọgbọhụwo naghị ewenata ifezi n'ụlọ mana onye mewe omenana ọlụba wan ruma mpela lụbata uru ma mpelọ lụbatara ru ma lụba ụlọ elu onye mewe omenala anya eruo ya na <laughs> onye nnewe anya opunu na anya ya nọrọ n'elu <laughs> o jeghị alụtanwu ụlọ ọzụcha ahụ ego ahụ ya gbarie ọ ife Ebuka Obi mere ụnụ were vufe ụfụrụ ụnụ ya ka nna emeka ụnụ ka m were riveve ụbụrụ ụnụ nna chekenu ha many years ka ndị omenala pụtagoro eziokwu ga-adị ya lụọ n'ụlọ nwaolise nwaobi ji ọgwụ ọ lụọ n'ụlọ onye mewe omenala ọ ụnọ kemgbe be na-aka ụka ha alụkwaghị ụnọ. mmiri enweela ọkara akwụ bụsizi o mewere omenala ọlụọ lụọ n'ụlọ oge ọ na-aka ụka ọlụkwaghị ụnọ inebe ndị lụrụ ụlọ na omenala ife si na chi nwa isu ọfịa ọlụba na kemgbe ọ na-aka ụka ọlụkwaghị ụlọ <laughs> chukwu bụ na eze gori ka ọ n'ụlọ eri oge ọ na-aka ụka ọlụkwaghị ụlọ <laughs> ekwuna ihe obegwa nkwọ nda anọ ọkwa ọrụkwuo n'ụlọ <laughs> eri oge o jewere elu ụlọ ụka ọlụtakwaghị ụlọ nwanne ọhụrụ na ị na-eme omenala ọkwa ịrụkwuo n'ụlọ eri oge ijewere na ụka aka nkụrụma ana m ahụba ka onugbu nwanne ọmaka meela ụnụ na na ahụ na nkwọ na-eke ọkwa ịrụ ọnụ ụlọ ijebe ụnụ ụka asụgo na ọgụrụ nwanne gị na-egbu gị onye nke a na-eme gị ibe onye nke a na-eme gị ibe mana ndị omenala jee n'enebe na ofu na ofu fancha niile alụchago ụlọ fancha niile alụ ọnụ ụlọ <laughs> imebe omenala taa na echi ịkpụba blọkụ ma ọ wee rụwa ụlọ ma ọ aja mbara ma ọ wee ebe oge ya na gedo <laughs> mana eri oge ijewere ụka ogwekwughị ụlọ ịlụta nwere maka Ebuka Obi je na-anakọrọ gị ego gị na-eti gị na ọgbagharịa emekata ọzọ gị na ọ na-emeghere gị heaven anya atọ gị n'elu <laughs> nwanne Ebuka Obi mere lọtọ pepụl anya enu anya kolo ha n'elu ha anaghị afụ ụzọ ha je na-azọ zọta goolu zọta ive ha mere amaghị ife ha zọtara maka Ebuka Obi mere ha anya ha nọ n'elu mana ọnwụ na imewe omena na-adọta oge anya na nke na-afụ ụzọ efu ọwa efu ụzọ ochie ha na-eduba na ndụ isoro ibe gị kpolobe ndụ ana m achalenji ụlọ niile nọ n'ime ụlọ ụka negodo ụmụazị be anyị niile na-eme omena na-alụchago unu. awụrụgodo na ị na-eje ụka ibikwa n'ụlọ ịlọba Ebuka Obi si ụbọchị e mere ịlọtabeghị ụlọ <laughs> jee paakị na-achụgharị Ebuka Obi ọ lọtabeghị ụlọ jee alọtabeghị ụlọ <laughs> ọ ka be n'ụlọ alụrụ alụ na-akwụ ụgwọ ụlọ agụgba ọla ọ lọtabeghị ụlọ <laughs> gụnwa ụzọ bụbọ ịlọtabeghị ụlọ na ọkpagharị <laughs> yes, you have a build your house too since you started your ọdịnala nwanne ọ ga-adịrọ gị na mma sọnsọ gụnwa ikwugo nke wee eziokwu ibe ọzọ bụ aja apụtaghị ya na-awụ ndị alụrụ alụ mana ndị ọwụna ga-apụta kwuo eziokwu since nwanne ọkwama ọka na-agba fensị imebe omenala isobe ndị ichie bụ ụnụ ị mara na ekwurugo iweta one naira naka mara na one naira ije ebe a na-ata afọ taa afọ ute obi ọcha were yes very soon you will collect another beating <laughs> n'obodo ahịa ahụ Germany <laughs> iche na naijiria <laughs> obodo ahụ polisi kọntrị nwanne imetụ mmadụ aka ịkụta ego ọ bụrụ na ndị ahụ nwere anwa metụ m aka na polisi abịa ịma na a ga-akwụkọta m ụgwọ so ha emetụghị m aka so ogbu ka ha wefuru ọkwa na mmadụ were gị ogbu tụpụ ya n'ala imetụ onye ahụ aka gị nwa chọrọ okwu bikọs ihe o wetụrụ ihe o wee tụ n'ala wee okpu o metụghị gị aka so andị mara amara na fanwa na ọdị ya anaghị m anụ ọga igbe ọmụma ha nọ ebe a mụnwa si ọdụ wee fọrọ m ebe a chọrọ fabia so onwe onye mba ụzọ tie ife di ya nwanne m nwa chọrọ okwu ihe ọwụ na ha gụbara mma agbọba anaghị m anụ ọga igbe ọmụma ha nwee tikwanahụ m ife ogbu ka ha were tụọ n'ala onye were okpu gị tụọ n'ala ịma onye ahụ ọla ịdụ agresiv onye nwe ụdị lọọ sị gị na ịdụ agresiv iso the way from hie bịa di ya ha nọ na-enwere onwe ha obi aṅụrị do uniti jos na-ewere okpu tụọ gị n'ala ịmakwara ha ṅụrụ mmanya ị ga-ama ha ọgụ nwanne ewu mmadụ gaghị ata gị afọ di ya so i know the law you're happy they beat you otu a ka unu si ewere fake na-atụsasị mmụọ be anyị agbaa n'ụlọ ụchụ jee nene ife niile na-eme omenala ma ụmụ nwaanyị ahụ niile ị na-afụ ha nche alụcha n'ụlọ na-emechi ibe ike ụnụ nwa ka na-eche na ụnụ kawa ụmụ agbọghọ ya ka ụnụ ji adota 33 years a na-ala ụnụ na Zion alakwa ụnụ alakwa ụnụ alakwa ụnụ alakwa ụnụ ụnụ eche na ụnụ kawa ụmụ agbọghọ na-agwatara ụzọ nwanne biafụlụ ndụ si na Zion ahụ pụta na-eme omenala ha alụchago ụnọ ha nche niile alụchago ụnọ ime ite na nwaanyị na ịgbata na nwaanyị wee eze nwaanyị nwaanyị lụrụ ụnọ nwaanyị gbara wa gbara nwaanyị nwaanyị gwụnụ nwaanyị kwụwakwụnụ na ọlụrụ lụrụ ụnọ dụkwara na ose lụzie ebe dozie ya hmm, ịlazie igbu ahụ ị mara na ibe ahụ expensive one ọ nwụghị ịnọkịta na-eje ụmụ chipesi ụmụ chipatikụl a na-esi n'ube eje hie nwanne nwaanyị ọwụ na-alụrụ ụlọ ije ebe a na-ala ya na-enwe aṅụrị bikos ya nwa nwe ebe ahụ ọ gbachie geeti go sọnsọ gị na ya nọ jọsụ mere ibe masịrị gị mana ụmụ nwaanyị ya na ụmụ nwaanyị ya na-eje ere ntiri apatịmentị ma ọ bichara ebe ofu onye mere ibe a amụ anaghị eke m ebe ahụ ebe amụ na eke m ijebe nwaanyị nwere ụlọ ọ gbachie ụzọ emeka dị kọmfọtebụl a na-akwụ n'ọkụ mara na onwe ha naghị eche echiche ehihie wa ehihie na ị na-egbadosi ụkwụ aka n'ike na-egbadosi ụkwụ aka na-eme ibe nwaanyị eme na-enye njọ gụnwe emekwuo ya njọ anaghị m ejebe ụmụ uh, chipatịkọrọ na na-eje na nke ebuka obi a na-ebere ebere nne ụmụ eze nwaanyị be anyị ha wụcha gbara nwaanyị eh? so ụhụ ụnụnwa anyị nwere ibe ka anyị bostuo wuti nke ha e bostuo nwuti nke anyị eze nwaanyị be anyị na-anyacha jib wụrụ na ịbịa be ya ka tradishọnal nwoke dị iche na oburugo na moto drọpụ oge be gị ịpịakwa ya nke ugboro na-abụ be gị ọ na nwee aṅụrị gonwe nwekwuo aṅụrị relasị ya ịchụọ ibe eji alahụ ụlọ wepụta ya na akpa eme gị elahụ ụla echi tetekwa be ya so <laughs> nwanne laif ụna mahadum anyị na-ebi expensive life ndị omenala anyị kwụrụ ịkwụrụ obe agụ nkwụ agụm ndụ ga na-abata ebe ahụ ndị ụmụ nwere jipụ ndị eze nwaanyị <laughs> ịbata mepere geeti ovubata moto paakị ụmụ ụmụ akpakara dị ngwon life ahụ na-ebi be m ahụ wuo be agụ nkwụ agụ hori plesi ya ha omepe eze nwaanyị chọrọ ije ebe ahụ ịhafụrụ ya di ọ baala onwe ya ebe ahụ ọ bata omepe geti vụba jip ya n'ime baa relax ya mee ibe niile a na-eme ebe ahụ ọ chọọ one week ụhụ dịka kpakara dị ngwon life ahụ na-ebi na ebuka obi <laughs> no anyị nwere ọmarịcha life anyị na-erive So look at the nonsense house you are building, <laughs> your father's house. since you travel to Germany. Upon all the social money they are paying you, ndokwu asị Ebuka Obi. ndokwu asị Ebuka Obi, vugharịba na fake na na-evugharị fake life, fake lies, ibe niile unu na-eme lies lies. ụmụnne m ndị na-eme omenala na-ekwesị na ndị ụka anyị ọbanwawo ndị na-evugharị asị n'obodo anyị anaghị egozi afịa ha otu a ka a ga-esi asụ ka a nwụrụ na anyị anaghị egozi afịa ụnọ <laughs> ị naghị ele ọkụkọ ị naghị ele ọjị ị naghị ele ji ị naghị ele ụmụ anụ anyị na-ata ị naghị ele ibe anyị na-emepụta nna anyị njọ ga-eme gị ibe be anyị <laughs> ka asị gị chekị ya wasapụ site kejeme ugonna nwanne nke ọhụrụ na-eme na my wasapụ ya na-eme na ọmụmụ tradishonal nwokedi everything hmm? mkpa ọkụkọ iji abụrụgo na-eji ezi na-egote ọkụ na ya ebe a ikwutere ya na mkpa ọkụkọ the chicken priest of udude nke kingdom <laughs> hmm? e nwere different priest so nke ahụ the chicken priest of udude nke kingdom check your whatsapp gịnị ka ide na whatsapp one ụnụ hmm? mana ebe m ọ dị ebe ahụ unu bi so uhụ cheki ya WhatsApp ebighị m na Naịjirịa unu eme ọnụ ụmụ anyị unu eme ọnụ ụmụ anyị laif ọ dịka laif bụ unu mbiche unu vụkọcha m problems ama m ibe nji na-ekwu okwu one nsi ekwu okwu ama m onu ibe nji na-ekwu okwu otu nsi na-ekwu okwu because onweghị onye nwere monopoli of violent or monopoli of ihe unu na-eme and ọdụ ụnụ ka ndị ụnụ na ha na-emekọ ife na onweghị ife ha wụ n'ọnụ nwawa ife nwanne mere kene ihe ahụ ị na-eme pụta sọnwu ya mekene ihe ahụ ya wurugere na ị eme were kene ibe ahụ mee atụzina anybody egwu mee something ya wụrụ na imere ife omeghị meghị onye na-atụ onye mmadụ afọ ka egwu you don't like the way I'm calling Ebuka Obi gbaa m akwụkwọ na court gbaa m akwụkwọ na court ị na-abịa na Facebook you don't like the way I call Ebu I call Ebuka Obi izuzu unu zuzuo ezuzuo e, ụmụ ọdịnala etie unu ihe ndị place unu nọ o nwere ihe anyị chọrọ o nwere ọdị integration and orientation anyị chọrọ iti na unu nwawo ndị pastọ ọ unu nwa na-efolo ndị pastọ Dat integration wụdatana iwere iwu onye na nwere ihe ọ na-efe onye ọwụna nwere ebe o ya pụta na ife onye ma ibe ya ma ya ụbọchị amụrụ dike na mba ka amụrụ ibe ya ịdọzi mmata ife ị na-eme respekti ife ndị ọzọ na-eme ma ọ respekti dat patikular na ị na-eme nọkọta ị na-ekwu ihe agensi onye a na-ekwu agensi onye a ị mana ndị ahụ ị na-ekwu agensi na o nwere ụmụnne ha na everywhere nwanne anyị bi na civilized country Ebuka Obi ka ọ dị childish n'ihe ọ na-eme and o jighị ihe ya na-eme aga international anyị nwanọghị ya na-agwa gị okwu from international community need to listen ọ ga-epụta ilo gwa ya unu ji ahide ahide were eme ife unu na-eme anyị chọrọ ịnwudo ụnụ life isi na ị na-eme ife aha nwudo gị life ti gị mee ife aha ọdụ official anyị anala eme ife ụmụazị ọsịsọ na onye njenje ka onye isi awọ ife were ama ị ọ na Naijiria ebe a na-edisiv ndị mmadụ ịnọnọ ịtravụl ofu obodo edoziri ọfụma ndị na obodo ịnọnọ ịtravụl ofu obodo arụziri ọfụma ndị na obodo ahụ abịa kpọgharịa gị ọdịgịka ị na n'eze ahapụgo n'obodo obodo ahụ ete afụfụ ịtacha afọ mara na ịmata ịga na one street naghachi azụ na o tekere lot of people years to study ihe ahụ ị na-ejos na-eri like that ụnụ nazi ebe anyị na na-edisive people chọghị ịgwa ụmụazị na afụfụ dị onye na-agwapa na heaven dị Kaadị Kennedy nwanne afụfụ dị afụfụ ka a na-ata everywhere ụnụ ahụrụzi na ụmụazị be anyị na-anakọrọ ọfa ego so na nne nna olugo mgbe a ga-ekọkwa ụnụ ihe o you will not worry you again be very careful nwanne tara anyị ya ma emerụọ nga ezigbote ahụ ese ndikwere na many motherfucking things gbaa m akwụkwọ na court achọrọ m inweta leta from lawyer gị ka m wejere ya lawyer m sọsọ ihe a ka nna idiri ihe a awụghị ihe mụ na ụnụ ga-esetụ it bụ gone beyond na mụ na ụnụ agaghị esetụrụ nwa odos stens unu nwere group enwere m unu belongụrụ na unu belivụrụ in going to heaven and anyị nwe belivụrụ in reincarnation so anyị buru ibu so achọrọ m ka ụnụ kụọ ya n'eni lọ court ka m pụta defendie ya n'eni law court ma ọwụ na ezuzuru na-aga otu a unu si aga ka ụnụ fụ ihe ga-eme ụnụ ọmụnwụwa ọnụ na-ekwuru ndị ọdịnala guys go do whatever you are doing and leave Obi m gwara bịa nụ m eme mechaa m agwa m hafụ Ebuka Obi mgbe unu na-eme me nsọt unu ama ha na m ga-ejide Ebuka Obi ụnụ kparịchazie mmecha m ife niile Ebuka Obi gwara ụnụ bịa mee ma nchọzie imegwarazi unu asị m hafụ Ebuka Obi nwanne nta atakọrọ m Obi ma nta Ebuka Obi atakọrọ m ụnụ mgbe ọ na-ese ndị ụnụ na-eme na-ebren wọsh ụnụ so ụnụ ga-akparịba ndị omenala unu kparịa kparịkwuo m nwa tradishonal nwoke ka ọ ga-aga delete ọdụs vidiyos. ngwana na na-akparị ma unu kparịchaa m ọ dịtị na ụnụ narị ekwusef ụnụ ama ha na-enwere ndị na-agụ all ma ndị ọcha ma ndụ ihe ma andịmụọ ụnụ na-akpọ m iyi dịmụọ Ebuka Obi na-ada dị mmụọ ụnụ na-akparị m dị mmụọ Obi na-ada dị mmụọ na na-ejisi na ike na-akwatu Ebuka Obi unu ji eje na ọbụ akwatu ya ibe na-akwatu Ebuka Obi wụ mkparị ọ kparịrị ndị ichie ebe anyị na mkparị ojuo na-akparị ndị ozi ọma ndị ichie ibe a na-anọ Star War Ebuka Obi agaghị emerinwu ndị eze mmụọ ee awụme dị mmadụ na-emeri Ebuka Obi ndị <laughs> akpọ uche uche akpọ na-enwe onu uche ụnụ ha blessing destiny etiko ojegomiti ebuka obi ibe niile awụ ndị nollywood ebuka obi wee nollywood pastọ ifukona ụbọchị ya jee paaki jere na nke ebukobi bede destiny etiko jekwuru di ya ihe niile ejechara na nke ebuka obi be echedo ka o ruo one ma otu ebiri ibe nwa niile ebuka obi gobiri ụlọ makwuhori ego ndị arenji Eh? On the Nollywood in the industry. Kasimo, your father. <laughs> and you were Christian. Fake account everywhere. Remember, destiny Tico. Didn't know how to defend your fake. because open ene m mungwa anyị shot i don't know na chungwa ni na eje ma chungwa de ke kalalem na chungwa ni eje ma chungwa de ka size destiny tiko ka je tubu mwere ka ka eko eko ọ ga-etigbu mmiri ka eke ọgba n'elu bed ejeghi m nna achụ nwaanyị ha agara m ibe niile awụ ndị ibe aja wụ the last battle ka Ebuka Obi ji ihe ahụ o kwuru ya na mama ji aktịrị so a ga-ese ndị lọta ofu ụmụ nwanyị a lot of ụmụ nwanyị ga disguise onwe ha in many different ways some people ga-need a lot of ihe niile ga-eme mana m ga-emeri ha ha ga-afụ ha ga-eme ha even na hmm? ada jizọs dị onye <laughs> nna amụkwa nna mere ike ha dị ike dị too much o ji eji ekowu mmere <laughs> eziokwu ka nna agwa ha <laughs> ọ ibe niile ahụ nọrọ ude Ebuka Obi nke azụ mụtata m ebe mbụ <laughs> ọ na-agwụna <laughs> nekọ ahụ ọ na-aza jupụta nna emerigo m ụlọ ọgụ ha na-anụwa ọgụ eze mmụọ ndị nwe ihe na mbịara mbịarambịa so n'ikpeazụ ndị nwe ibe ga apụta kaba difendie ifebe ndụ m bịara mbịa na-asụ bụ unu mere nke a unu mere nke ọzọ unu mere nke a so ọkwa be anyị ka unu nọ ọwụrụ na unu ala ike be anyị chanala na anyị so anụchago ọgụ ibe ahụ just last battle ndị oje ha egbu oge sefu ine anya ba ndị eze mmụọ edozichago mmụọ bebe gurude nke bụ nwoke dị adọghịgo e, egeti so <laughs> ife niile akwụrụgo ife niile dara ada akwụrụchago ọtọ omebe a mmụọ nọ n'ala Igbo eze mmụọ na-anọghị so ibe awụ star war ma fada Mbakaba ma ndị niile ahụ bịara abịa be anyị ha ji anọ one side and ha kwere na ha ji eje eluigwe andị anyị nwawo ndị eze mmụọ ba na-anụ so ga anyị kwere na anyị na-anụ ụwa andị anyị anọkwa n'ụwa onye obodo is supporting you now ịbụrụ na anyị nye ndị ọ mmụọ na-eme onye ọbụla mmụọ be anyị bara n'ime ofu ndị owere advocate devote onwe n'ime ihe anyị na-eme Ebuka Obi emerigo emerigo nwanne We will love and devotion in our ancestors. We love and devotion, the love and devotion. I am an advocate of my ancestors. I God <laughs> from it. Ibo Igbo nọ na ibe na-afụ ụnụ n'ọnụ n'afọ Ebuka Obi ndị defend. Ebuka Obi ezoghị we die soon. <laughs> unu a na-anwụkwana ka ọkụkọ ka ihe unu tụrụ n'ọda na-abịara ụnụ <laughs> ebuka obi be na-agba ọkụ <laughs> ndụ yahu yahu be na-akwụ ụdọ <laughs> fa na-egosi na ọwụkwa ahụ ka ka ụrụ na-aka na iyi ka ụrụ na-agba mmadụ ya na igbu mmadụ odere itiene ya ebuka obi na emerigo onye ọwụ na ọkụkọ e hụrụ nkịta ya na ojide onye ojide onye ụka ji ya ya ehu ejide ndị ụka na ọgụ atọka ndị eze mmụọ be anyị na-enwe na aṅụrị na na-enwe aṅụrị a na-agba mmụọ na-apụta gbaa egwu gbaa egwu sụwa oji vụrụ ya na Ee, onye ọwụ na nwewe na aṅụrị onye ọwụwa na-enwe aṅụrị na ya emerie ndị akpakara dị mgbo <laughs> ndị nwere anya elu <laughs> ndị anya erughị ana anya erughị ndụ ana gwanụba na tradishonal nwoke edesi na aba nwere anya enu na anya erughị fana ndị omenala na-arụ ụlọ na-edozi isi be ha wụrụcha lọdụ landlord maka onye ọbụla lụrụ ụlọ awụrụgo landlord ndị ajebliche tenant ma jee paaki na-eche oji evu ihe nnukwu ego ka ọ lụwa unu <laughs> jee paaki bọsị ọsọgoro sụva igụ 20 milion naira ị gaghị eji elụta nwụta uru nsọmpalọ <laughs> eziokwu ka nna agwa ha biko ọsọ anya dịgo n'elu <laughs> kazụ nwanne abara gị pita so ị ga-epita asị epita asị o nweghị eji ga-eme Hmm? o nweghị ibe eji ga-eme ọsịsọ imere mgberi ndị omenala anyị na-atọ ka shuga obodo ọwụna ị bịara ịbụ na nna dienenekene ndị eze mmụọ be anyị niile ma ndị Dibia ma ndị eze nwaanyị ndị niile na-eme omenala fancha na-anyacha oke ụgbọ oke ụgbọ ụnụ anọrọ ebe a ụnụ na-eme gba gba gba gbaa Ebuka Obi na-eme fek mirakụl ọ na-ekwu ụnụ fek nkwa ụnụ anọrọ ebe ahụ na-ekwu ndị omenala nwaanyị e nwa ahụ hapụrụ gụbọsị ya n'ụlọ ụka ụnụ ahụ jewara omenala ọ na-anyazi moto kịta okongwu dibia ọ bụrụ na agwụ ya gụọ gụọ na ha agba okongwu dibia anyị ayara na ndebe igo ya moto hmm? nọ na o nwere anya ukwu kama o ji anyagodo kama o ji anyagodo nke eviri ya eviri ifu na ọtọ ọka ga-enyaba moto fugo ya na onweghị onye na-eme omenala anaghị anya moto ma ndebe na-alụ ụlọ na-eriju afọ na-anụ nwaanyị na-enye enyeju nwunye ha afọ ụnụ anọrọghị ya a na-emere ụnụ mirakụl nwanne onwe ha mirakụl ndụ karịrị ihe a na-emere ndị ọdịnala I can testimony m ga-enye testimoni nwaanyị imo na-anya moto eze nwaanyị akụ abata ijele na-anya moto eze nwaanyị akụ abata na-anya moto eze nwaanyị obinna ọ natara chi ọ na-anya moto fancha niile na-anyacha moto eh? iwe ọbụ nwa nkwụ ndị anọrọ a nwere ike ogo ole moto ọka na-eche ka disemba ruo ka o fufute ya ndị dibia niile fanche na-anyacha moto andị ha na enwezi ọkụkọ 200 ewu ewu na atụrụ ma ndị otu ya ndị a nwere ego ụmụ nwaanyị zayon na-awa nịka <laughs> enwere ike awagide nịka three oruo o ruo detedute enweghị ebe eji asụ ya ihichapụ e ya natakwa ofu nwoke ego goro nịka ọzọ yiri ifu eyiri ejiri ka na-agba pefin na-agba ibe ha na-agba enwe ha na ọsabeghị ha two ka ọ na-akwụ ha ya na legos legos dị n'oke ọnụ jekere dị n'ebe ndị a niile chi afụtara legos <laughs> ụfọdụ na-ala na okpuru briji <laughs> Ebuka Obi hafọ ndị jere Lagos ije gba mbọ ka ha je mbọ ekpeziri n'ebe ekpere afụfụ dị na legos. ị na-agba na Lagos ị ga-abụcha ndị ụmụ nwaanyị ma onye na anọrọ n'okpuru briji kwuhefe ike na-anyụ nshi <laughs> moto a na-agbafe ezi ndị mmadụ ya na-aga ị na-afụ onye na-anyụ nshi o nweghị ibe iji eme ya a na-anyụcha nshi mana gota afụgo Lagos life so ọnụ niile nọ na Zion <laughs> nwanne <laughs> ife ebe ebe na-anọ mana asụ panda ma ebe niile ebe na-anọ nnụ ọdụka overcrowd shọpụ shọpụ adịghị ụfọdụ na-anọ n'ime họọlụ mmadụ niile onye bịa ọkpọcha ya bụ ebe a onye bịa ọkpọcha ya bụ ebe a anaba emechie ife ma so nọ laif legos ibe niile a ga-ebuka obi kpokọdọrọ na nke ya na-egwuru ha egwu because eh, a na-enweta ụmụ nwanyị nwanne life of Lagos you know ọ ka mma na ị na village iluo na village gị soro ibe gị mebe ibe eze nwaanyị because ibi na Lagos ahụ ọ healthy ebe onye nwere uno na Lagos ma onye chọta nwuru one room and parlour na Lagos ọkwa nnukwute uno wee ibe ahụ maka agwaghị ego na a na-akwụ di ya ife na most of ndị ọzọ onwe ha ife ebighị ebi ọ ndị na-eje na nke Ebuka Obi Zion because e nwere ike efe ala ha na Zion aha. sakwuo hana na dadi kan ka nla n'ebe a nụnụ ka nna lahana ebe a na-azacha ebe a ebe